awr adventist world radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ndewo ana m ekele na-asị ka ihe gara anyị nke ọma n'okwu nke ahụike nke ụbọchị taa ihe anyị na-eleba anya n'ime ya ma ọ bụ isiokwu nke anyị na-atụle uche n'ime ya na-asị mgbanwe nke obi gị ga-emekwa ka isi gị gbanwee mgbanwe nke obi gị ga-emekwa ka isi gị gbanwee anyị gaa n'akwụkwọ onye ozi dị ka Matiu isi iri na asatọ amaokwu nke ohu abụọ na otu na ohu abụọ na abụọ ọ sị mgbe ahụ Pita bịakwutere ya sị ya onye nwe anyị ugbo ole ka nwanna m ga-emehie megide m ewee mgbaghara ya ruo ugbo asaa Jizọs sị ya asịghị m gị ruo ugbo asaa kama ruo ọgụ ugbo atọ na iri ụzọ asaa nke a bụ mkparị ụka jizọs kraịst na ndị na-eso ụzọ ya na akparị mgbe ọ na-ezi ha ihe gbasara mgbaghara mmehie ọ bụ n'elu mgbaghara mmehie ka ha tụgharịrị uche kpatara pita ji jụọ ajụjụ a ma a na-eme ka anyị mara sị na a gwara pita na o kwesịrị ịgbaghara nwanna ya ọgụ ugbo atọ na iri ụzọ asaa amanụ onye a na-emeghela gị ọgụ ugbo atọ na iri ụzọ asaa ama m onye na-emeghela m ọgụ ugbo atọ na iri ụzọ asaa ma a na-eme ka anyị mara n'ebe a sị ọ dị ihe kpatara jisọs kraịst ji saa pita ajụjụ a ọ bụ n'ihi na ụbụrụ isi nke mmadụ o nwere otu o si dị ọ bụ otu n'ime ihe ndị dị ịtụnanya nke chineke mere n'ahụ anyị ọ dị akparama agwa nke ị maara ị nwere ike ịkpa ma ọ dị ihe ndị ahụ gị na-eji aka mee ị na-amaghị na ihe ndị ahụ dị n'ime gị tutu ha ebido lụpụtawa onwe ha ma site na mgbaghara mmehie ka anyị na-eji enwe ike wepụ echiche ọjọọ na ihe ndị nke ọzọ ndị na-ekwesịghị ekwesị dị n'ahụ anyị n'ụzọ echiche echiche ọjọọ ndị dị ka ibu iro ịkpa asị inwe ntamu ọ bụ site na mgbaghara mmehie ka a na-esi ewepụ ihe ndị a n'ahụ anyị lekwala anya ihe atụ anyị nwere ebe a ọ dị otu nwa agbọghọ mara mma a na-akpọ ya Rebeka Rebeka bịara bịa lụọ otu nwa okorobịa nwa okorobịa agwa ya na-ekwesịghị ekwesị nwa okorobịa bụ onye bịara bịa dabara ndụ ọjọọ ndụ nzuzu nke na-ewute ewute ọ gaa mba ebe ọbụla ọ gara ọ bụ ya na ụmụ akwụna ndị na-eji ahụ ha achụ ego ya rue mgbe o ruru nwa bịara hapụ ribeka lụọ onye ọzọ ma otu ihe mere na ndụ ribeka mgbe ọ bụla nwa agbọghọ a hụrụ di ya ka ọ na-abịa dị ochie ya ka ọ na-abịa ileta ọbụna ụmụaka ha ya bụrụ onye oke iwe ga-ejide ọ chọkwaghị iji anya ịhụ di ya nwaanyị a ga-elali ume ya na-achị ọkụ obi ya na-akụ kpụmkpụm gịnị ọ bụrụ na ike dị ya o jide nwoke a ọ ga-adọrị ya gịnị kpatara ihe ndị a ji na-eme ọ dị ụmụ iruru ihe ndị nke na-eme ka anyị wee dị ndụ ihe ndị nke na-eme ka ụbụrụ isi anyị bụrụ ihe dị ndụ na-arụ ọrụ otu o si dị mma a na-eme ka anyị mara sị na ụmụ ihe ndị ahụ nwere ebe ha ji ihe dum mere n'etiti ya na dị ochie ya nke na-eme mgbe ọbụla ọ hụrụ nwoke a ọ gaghị ama mgbe echiche ya nke ahụ dị n'ime ime ga-eji bupụta ihe ndị a ya bụrụ onye ga-ekelinu chọwa ime ihe ndị na ka o mee onye na-ege ntị ihe anyị na-asị bụ na ọ bụrụ na ọ dị otu a kedu otu mgbaghara si adị ire ma ọ bụrụ mgbe ọ bụla ọ hụrụ onye lụrụ ya mbụ ya achalie chọọ ime ihe na-adịghị mma kedu otu esi enwe mgbaghara mmehie mgbe ribeka bịara chọpụta na ọ bụ ogbugbu ka ọ na-egbu onwe ya n'ihi gịnị ọ bụ ezigbo nramahụ nye ya inwe ike ikewa ngakọrịta nke ụmụ ihe ndị a bụ ihe ndị na-eme ka ụbụrụ isi anyị na-arụ ọrụ ihe ndị a na-eweta ozi site n'ebe ọ bụla ewere ozi gaa na isi anyị isi anyị ewere ozi ahụ na-enye ahụ anyị n'ụzọ niile Onwe ike imebi ya na onwe ya nwaanyị a bụ onye bịara jisi ike baa n'ekpere rịọ Chineke ka onye ya mmụọ nke mgbaghara mgbe o ji rịọ Chineke mmụọ nke mgbaghara ebe Chineke bụ onye ọmịiko ya eriere nwaanyị a ahụ izizi mee ka obi ya wee gbanwee ebe di ya nọ ngwa ngwa obi ya gbanwee otu chineke si tụgharịa ihe ndị a n'ime nwaanyị a ọ bụ naanị ya ma maara ihe o mere ebe ahụ ọ kwara naanị ya ka o dokwara anya mgbe o ji nwee mgbanwe nke obi echiche nke di ya ma ọ bụ nramahụ nke ọ gabigara n'aka di ya ya na ya biri mbụ apụghị n'obi ya kama ihe ahụ na-akpali ụdị mmụọ ahụ mmụọ nke enweghị mgbaghara mmụọ nke gbuo ya o merụọla ala hapụ ya ekpere ya bịara gbanwee n'ihi gịnị ekpere ya mbụ bụ chineke hụ na nwoke a mere m ihe a nyeghachi ya ya dịka o si kwesị ma mgbe nwaanyị a matara ihe ọ na-eme ihe ndị a dum wee bụrụ ihe were ọnọdụ o nwere nwoke a na-akpọ C.S. Lewis otu o si tinye ya ọ sị na ịbụ onye nke na-eso ụzọ jizọs kraịst pụtara na ị ga-enwe mgbaghara nye ọbụna ihe ndị ahụ ị ga-ele anya gị sị ọ bụ gịnị ga-iduba onye dị otu a n'ime ihe dị otu a ihe ndị ahụ na-ekwesịghị ka a gbaghara ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya ma ebe ọ bụla Chineke na-agbaghara anyị ọbụna mgbe anyị mere ihe na-ekwesịghị ka agbaghara anyị gịnị ga-eme ka anyị bụrụ ndị pụrụ iche gị onye na-ege ntị n'ụbọchị nke taa onye ọ bụla ọ bụ ọ bụ ikwu gị ọ bụ ibe gị ọ bụ di ọ bụ nwaanyị ọ bụ ụmụaka ndị tinyere na gị n'oke nramahụ gị sị nwa nke a ewepụla m ya n'obi m biko tilata rụlata rịọ Chineke ka onye anyị ikike ka anyị nwee ike bụrụ ndị ga-enwe mgbaghara nke mmehie wee nata ọgwụgwọ nye ahụ anyị ka anyị ghara ịbụ ndị gị ji aka laa onwe anyị n'iyi dịka Rebeka chọrọ isi were aka laa onwe ya n'iyi ma Chineke napụta ya ọ bụrụ na Chineke nwere ike ịgbaghara anyị ụdị mmehie ndị ahụ na-ekwesịghị ka gbaghara anyị ọ dịkwa mma ka anyị jisi ike nata mmụọ nke mgbaghara mmehie ma gbaghakwara onye ọ bụla nke mehiere anyị isiokwu a na-eme m obiọma mgbanwe nke obi gị ga-eme ka isi gị gbanwee igbe ọma na-ege ntị ị chebarala isiokwu a echiche chebara ya echiche mara na ọ bụ ihe ọbụla nke obi gị chọrọ ka ị ga-eme gị onye na-ege ntị gbanwee mee ihe ọma gbanwee chee echiche ọma gbanwee nọ ebe ndị mmụọ ozi na-agha asọ oyi eze ụkwụ anyị ekelela onye mgbasa ozi eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke ahụike nkịta na-echekwutara anyị na mgbanwe dị mkpa n'ime onye kpọrọ onwe ya onye nke chineke imeela onye okenye eze nlewemchi ugbu a igbo ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe ndị aba central district kwaya ga-enye anyị abụọ ọma anyị nọ na-ele anya jizọs

n'anya n'anya tutu ụwa bụrụ ihe. Iba matai, ya mere n'ezuwe Yowe ya matai, abịbịa ya mere n'ezuwe ya matai, abịbịa ya mere n'ezuwe na ya, abịbịa ya mere matai, ya Yowe ya matai, ya ya matai ọdịla anya nkwa ahụ anyị nọ n'ele anya tutu ọmụme eyi jizọs anyị ma na ọbịbịa gị eruwo nso anyị nọ na-ele anya gị bụ ọbụọma nke ndị aba central district kwaya nyere anyị taa anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria chekụtakwa na email adreesị anyị bụ awrnigeria at com at gmail dot com akara ekwentị anyị bụ 07063637224 7224 ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi Maxwell onye kpere chi Emmanuel ga-enye anyị ozi ọma nke taa ndewo gị n'ezi igbo na-ege m ntị adị m ịnabata gị n'ihe omume a n'ihi na ama m na ngosi chineke nọ na-arụ gị ama m na ebere chineke na-eru gị nso ama m na ha ọma chineke na-eji eweta na agwụrụla nketa gị n'ihi ya ka m na-arịọ gị ka ị bịa nso n'igwe gị n'oge awa ka anyị na gị soro mụkọọ ihe site akwụkwọ nsọ ka anyị na gị soro tụlee oke ihe ha nke dị ime akwụkwọ nsọ dịka ị na-eme nke a dịka ị na-abịa nso ugbu a arịọ nkwenye nwe anyị gata n'okwu nke a mee gị mma n'aha jizọs amen taa isiokwu ka anyị ga etule si nweenụ obi ike nweenụ obi ike tutu anyị aga n'ihi n'isiokwu a anyị ga-enara ike n'aka chineke ka anyị hụrata isi n'ekpere onye nwe anyị onye nsọ nke israel atọ n'ime otu dị ngọzi onye okwu ya mgbe amen anyị na-ekele gị gị chineke kwesịrị ntụkwasị obi na-arịọ gị n'oge awa ka ị bata n'etiti anyị bịa were ọnọdụ ka anyị nwee ike inwe ume anyị ji elegide oke ihe nke gị si n'akwa iwu fụta otu okwu ndị na nga ebu nkasi obi nye anyị otu okwu ndị na nga iwetara anyị nzọpụta n'ikpeazụ n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen nweenụ obi ike anyị werele ihe ọgụ anyị na n'akwụkwọ jọn isi iri na isii amaokwu nke iri atọ na abụọ ruo na nke iri atọ na atọ jọn isi iri na isii amaokwu nke iri atọ na abụọ ruo na nke iri atọ na atọ ebe ahụ si otu a lee oge awa na-abịa ọ bịawokwa ka unu ga-agbasa onye ọbụla lala nke ya unu ga-arapụkwa naanị mụ otu ọ dị naanị m anọghị n'ihi na mụ na nna m nọ nke iri atọ na atọ okwu ndị a ka m gwaworo unu ka unu wee nwee udo n'ime m n'ụwa unu ga-enwe mkpagbu ma nwee na obi ike mụ onwe m emerewo ụwa amen n'eziokwu gị onye ozi igbo na-ege m ntị ebe anyị nwere ihe ọgụ anyị na nga ịchọpụta na ọ bụ jizọs kraịst ọkpara chineke ndị na-ekwu okwu a n'ihi na mgbe ya na ndị na-eso ụzọ ya nọra na-eme njem na-eje ozi n'elu ụwa o ruru mgbe o ruru jizọs emeta mara wee la oge awa na-abịa la ugbu a la onye ọbụla nga ịgbasa onye ọbụla alala ụzọ nke aka ya lagachiwa ịrapụ naanị ya n'ihi na ọnwụnwa abịala nsogbu abịala n'ihi na oge jizọs nji anwụlelu obe abịala ụjọ nga adị ebe niile a ga-adịtụ ndị agha ụjọ a ga-adịtụ ụjọ ọnwa niile dị iche iche n'ihi na aga agara ịkpọgbu onye nzọpụta ahụ agara ịkpọgbu na nke udo ahụ agara ịkpọgbu onye kachasị ihe niile elu jizọs emetụ odowe anya egeenụ ntị ịhụ na ugbu a unu agara ịgbasasị unu gị hafụ naanị m mana jizọs gwara wee hụ ka ọma ka ọma na ọ bụ naanị ya nọ lọwụ yara nna ya nọ n'ihi na ọ bụ nna ya zitere ya jizọs gwekwa na ala nna ya ahụ onye zitere ya n'ihi ya ya emetụ odowe anya ugbu a unu agara ịhafụ m mana ha m jide agwa unu ihe ndị na ka unu wee mara na oge awa na-abịa na onye ọbụla nga-aga ịnọ n'ụjọ na onye ọbụla nga-aga ịnọ n'otu egwu ma ihe dowe anya na nke iri atọ na atọ ya sị okwu ndị a ka m gwaworo unu ka unu nwee udo n'ime m n'ụwa unu ga-enwe mkpagbu ma nwee na obi ike n'ihi na mụ onwe m emerewe ụwa emen nke a bụ okwu nkasi obi jizọs nyere ndị na-eso ụzọ ya nke ọ na-enye mụ na gị taa si n'eziokwu n'ụwa na anyị ga inwe mkpagbu mana ma anyị nwee obi ike n'ihi na ya onwe ya meriri ụwa ọ bụrụ na jizọs meriri ụwa ọ dị ime ta anyị mara na anyị onwe anyị ga-emeri ụwa n'ihi ya ka m na-arịọ gị ezi onye igbo na-ege m ntị ị dị gabiga ọtụtụ ihe na ndụ gị ịdị inwe mkpagbu na ndụ gị jizọs si ma mma ka ị mara ma ị nwee obi ike ọ bụrụ na ya onwe ya meriri ụwa lee nga inyekwa ike iji emeri ụwa ọ na-agwa gị ugbu a onye na-ege m ntị si gị ọ bụrụ na ị na-agabiga nsogbu ha dị iche iche n'ụzọ gị ọ bụrụ na a na-emegbu gị emegbu ọ bụrụ na ndị mmadụ na-emeso gị ma ị nwee obi ike ma ị mara nke ọma na ị gaghị inwe udo n'ụwa mana ebughị onwe ya meriri ụwa na gị onwe gị emere ụwa ọ sị okwu ndị a ka m gwaworo unu ka unu nwee udo n'ime m n'ụwa unu ga-enwe mkpagbu jizọs asịfụ ụlọ ga-edere anyị na mmalele ụwa jizọs mere ta o anya anyị na anyị gaji inwe mkpagbu n'ụwa mana ọ bụrụ anyị enwe udo n'ime ya ọ bụrụ anyị atụkwasị ya obi a na-ege ịbụ ndị azọpụtara ọ bụrụ anyị atụkwasị ya obi a na-ga ịbụ ndị nwere n'onwe anyị ya ekwe anyị nkwa ọ bụrụ na ya emeriela ụwa la ya onwe anyị gakwa imeri ụwa n'ihi nke a onye na-ege m ntị ugbu a achọrọ m ka ị kwere n'okwu nke jizọs kraịst ọ bụrụ na ị kwere n'okwu ya ị ga-ịbụ onye mmeri oge niile ọ bụrụ na ị kwere n'okwu ya tụkwasị ya obi ha ọ bụla ga-ebịa n'ụzọ ọbụ ọnwụnwa ọ ga-enye gị ike iji emeri ya ọnwa ndị a niile ichesi na otu iji eme ya he ndị niile ndị bịara ụzọ gị tiela anya gwụla jizọs nsị ma mma mmetị mara na anya ndịla ebe ọ nọ ma ọ bụrụ gị kwere na ya tụkwasị ya obi nwe nwudoro ime ya ịga ga-ịbụ onye mmeri oge niile ịga ga-ịbụ onye azọpụtara oge niile ịga ga-ịbụ onye na-aṅụrị ọṅụ oge niile n'ihi na amara jizọs nọdesi ike n'ime ndụ gị ya mere ka m nara onye nwe anyị dị ka o meriri ụwa ka o nyere anyị onwe anyị aka ka anyị bụrụ ndị mmeri ka ọnwa niile ndị bịara ụzọ anyị ka dum niile ndị bịara ụzọ anyị nhara ikpochapụ anyị kama ka onye anyị ike anyị ga-eji guzogide ihe ndị a ka e wee si otu a bụrụ ndị mmeri ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen imeela maka ige anyị ntị unu anụla oziọma unu anụla oziọma ka anyị na-ewetara unu Adventist World Radio nke ozi si na-abịara unu Adventist World jizọs ọ na-abịa ọzọ ee jizọs ọ ga-abịa ọzọ ee nkwa nke ọbịbịa ya bụ ozi ọma nke sitere n'ọlụ onye mgbasa ozi maxwell onye kperechi emmanuel anyị na-asị imeela chekwutara anyị na jizọs nyere anyị nkwa na ya na-abịa ọzọ anyị na-eche ọbịbịa jizọs nwanne m nwoke nwanne m nwaanyị ka anyị kpaa agwa ọma ma mgbe jizọs ga-apụta n'igbo ojii anyị alile ga-eji obiọma wee sị lee nna anyị onye anyị na-ele anya ya ọ bịawo imeela n'oziọma nke taa ekpere anyị bụ ka chineke dozie okwu n'ime ezinụlọ gị yara n'ime ndụ gị n'aha jizọs amen otu aka aka anyị jikwa na-ekele ndị aba central district choir ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ka mara chineke na udo ya chịa n'ime ndụ unu ugbu a igbe ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwojugo anyị chọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụkana gị kọrọ anyị n'ekwentị na 070 7224; 070 7224. chekwụta na email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com arigiria at yaho dtcom maọbụ awrnigiria at gmail dọtcom awrnigiria at gmail dọtcom ka chineke dozie okwu ya imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo